akwụkwọ ozi nke abụọ nke Pita degara ndị Kraịst Pita nke abụọ isi nke mbụ Simon Pita oru na onye ozi nke Jizọs Kraịst na-edegara unu akwụkwọ bụ ndị ketaworo okwukwe dị oke ọnụ ahịa raka nke anyị ketaworo n'ezi omume onye ahụ bụ Chineke anyị na onye nzọpụta anyị Jizọs Kraịst ka e mee ka amara bara unu ụba ya na udo n'ime mmazụ nke Chineke na nke Jizọs onye nwe anyị dịka ike o ji bụrụ Chineke nyeworo n'aka anyị ihe niile dịrị ndụ na nsọpụrụ Chineke n'efu site na mmazụ nke onye ahụ onye ji ebube na ịdị mma nke aka ya kpọọ anyị bụ nke o siteworo nye n'aka anyị nkwa niile ahụ dị oke ọnụ ahịa dịkwa ukwuu rinne ka unu wee site n'ihe ndị a ghọọ ndị na-enwekọ ihe o ji bụrụ Chineke ebe unu gbanarịworo mmebi nke dị n'ụwa site n'agụụ ihe ọjọọ ma n'ihi otu ihe a n'akụkụ unu tụkwasịnụ ịnụ ọkụ n'obi niile nyezukwanụ ịdị mma na okwukwe unu nyezukwa ihe ọmụma na ịdị mma unu nyezukwa ijisi onwe unu ike n'ihe ọmụma unu nyezukwa ntachi obi na ijisi onwe unu ike nyezukwa nsọpụrụ Chineke n'ime ntachi obi unu nyezukwa ịhụnanya ụmụnna n'ime nsọpụrụ Chineke unu nyezukwa ịhụnanya n'ime ịhụnanya ụmụnna unu n'ihi na a na unu nwere ihe ndị a a na unu nwere ha rinne ha na-eto unu ndị na-abụghị ndị na-adịghị alụ ọrụ ma ọ bụ ndị na-adịghị amị mkpụrụ ruo ịmasị onye nwe anyị Jizọs Kraịst n'ihi na onye ahụ ihe ndị a na-adịghị ya nso bụ onye kpuru ìsì onye na-ahụ inyom inyom ebe o chezọrọ nsachapụ nke mmehie ochie ya niile n'ihi nke a ụmụnna m na-anụ n'ọkụ n'obi karịa ime ka ọkpụkpọ unu na nrọpụta unu bụrụ ihe na-eguzosi ike n'ihi na a sị na unu eme ihe ndị a unu agaghị asụ ngọngọ mgbe ọbụla ma ọ dị n'ihi na otu a ka a ga-enyezu unu na akụ mbata ahụ unu ga-abata n'ime ala eze ebighị ebi nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị Jizọs Kraịst n'ihi nke a mgbe dum agaje m ichetara unu ihe ndị a ọ bụ ezie na unu matara ha emewokwa ka unu guzosie ike n'eziokwu ahụ nke dị ya eru unu ma ana m agụ ya n'ihe ziri ezi ka oge ra m nọ n'ụlọ ikwu a ịkpali unu na ichetara unu ebe m matara na ntụpụ nke ụlọ ikwu m nke a na-abịa ọsọ ọsọ dị dịka onye nwe anyị jizọs kraịst kwesịrị ee m ga-anụ ọkụ n'obi ka unu wee nwee ike icheta ihe ndị a n'oge niile ọbụla mgbe m lasịrị n'ihi na anyị esoghị akụkọ iro nke eji amamihe kọọ mgbe anyị mere ka unu mara ike na ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst ma e mere anyị ka anyị bụrụ ndị hụrụ ịdị ukwuu nke onye ahụ n'ihi na ọ natara nsọpụrụ na ebube n'aka Chineke bụ nna mgbe ebube ahụ nke kwesịrị ịdị ukwuu mere ka olu dị otu a daara ya sị onye a bụ ọkpara m hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma olu a ka anyị onwe anyị nụkwara ka ọ na-esi n'eluigwe daa mgbe anyị na ya nọ n'ugwu ahụ dị nsọ emekwara ka okwu amụma ahụ guzosiere anyị ike karị nke unu na-eme nke ọma n'ịṅa ntị ya dịka oriọna mgbe ọ na-egwu n'ebe gbara ọchịchịrị ruo mgbe chi ga-abụ kpakpando chi ọbụbọ wee tibe n'obi unu ebe unu buru ụzọ mara nke a na ọ dịghị amụma bụla n'ihe edeworo n'akwụkwọ nsọ nke mmadụ pụrụ ịkọ isi ya site naanị uche nke aka ya n'ihi na ọ dịghị amụma ọbụla nke eji ọchịchọ mmadụ mgbe ọbụla kama mmadụ sitere na Chineke kwuo okwu mgbe mmụọ nsọ na-eme ka ha kwue